ụbọchị fraịde bụ disemba 2 2022 ka divisional police officer nke ovian alaja bụ aliyu shaba nwetara kọl na enwere mmadụ na-abụ bụ ndị na-akpa agwa ọjọọ nọkwazi n'otu ọjọọ a na-akpọ momotimi gang bụ ndị asị na ha na-ezu ohi na opete kọmuniti nke dị na ya bụ ovian alaja dị na udu local government area nke delta steeti oge ya bụ dpo nwetazi kọl ọnụnwa o weluzie ndị uwe ojii ka ha gaba n'ebe ahụ ozigbo ozigbo dịka ọnụ na-ekwuchite ndị uwe ojii nke delta steeti si wee na-ekwupụtazi o wee na-asị na ya nwa bụ bright edafe fụrụ oge dpo nwetara ya bụ ozi wee zipụ ndị uwe ojii ka ha jebe ebe ahụ ndị uwe ojii na-akọwazi na oge ha na-erutezi ebe ahụ mmadụ na-abụọ ọnụnwa bụ ndị ohi onye nke izi bụ gift famous onye e ji bobon wee marụ ọ dị 29 years onye nke ịbụọ wee bụrụ edafe ọnaibe onye eji last last 1500 wee marụ ọ dị 25 years ha na-abọ bụ ndị enahen oge mmadụ na abụ ọnụnwa fụzi ka ndị polisi na-abịazi ha wee malite wee gbaba egbe ha na-agba ya bụ egbe hopin na ndị polisi ga-adụ azụ ka ha nwa na onwe ha gbaferezie ọsọ mana ka ha na-agba egbe a ka ndị polisi malitekwazi ịgbaghachiwe ha nwee egbe agbagidezie egbe n'ụwa ndị polisi wee jidezie ha na-abụ wee merụsichaa ha ahụ oge ndị polisi fụziri na ha adago ha eje ebe ahụ ha nọ buru ha tinye na moto burukwazie ngwa ọgụ ha ma egbe ma mgbu egbe na ihe ndị ọzọ bụ ihe ha ji wee ohi ahụ oge ebuzi ha wee na-agazi n'ụlọ ọgwụ onye a na-akpọzi Famous gift wee na-agwa ndị uwe ojii si ha na-enwekwana ihe m chọrọ ikwu na otego ya na enyi ya nwoke enụnwa bụ edafe ji wee na-ezu ohi na okirikiri ekpan na ha na abọ nọ n'izu ohi ha na abọ nọkwazi n'igbugasị ndị mmadụ bụ ndị nwa na-abụ akwụ ọha ha ji gbuo mmadụ ha na-akọwakwazi na ha nyere aka wee gbuo onye a na-akpọ Douglas Abugu ihe niile nwa na-eme n'ebe a na-akpọ ekpan aziz ewee na-ajụzi ya bụ famous kedụzi ihe o ji wee gbuo ya bụ Douglas Abugu owee na-asị na oge ya bụ gift femos nọbụ n'ụlọ mkpọrọ owee bụ na Douglas jeziri jezie narị ya ọkwa ya ọnọbụ mbụ dịka onye isi Douglas wee werezie onye isi ahụ oge emesịrị owee sizie n'ụlọ mkpọrọ wee pụta Douglas ekwechirizie na ọ bụ ya nwa ka ya kọntinu kwazie dịka onye isi ihe nwa buteziri iwe n'ebe Famous nọ o wee kpawazie nkata wee gbuzie Douglas Abugu ụbọchị Ọgọst 18 2022 ya bụ Famous bụkwazi onye nke na-ekwukwa na-enwekwara otu obere dọkịta o gbukwaziri ụbọchị Ọgọst 22 2022 n'ofu ekpan isi ahụ oge o kwụsịziri ihe enụnwa ndị uwe ojii wee nụ ya bụ ihe eweka na-agakwa na ya bụ ụlọọgwụ mana tupu eruzie ụlọọgwụ mmadụ na abụ ọnụnwa bụ gift famous ya na edafe ọnaibe wee kubie wee bụrụ ndị nwụrụ anwụ tupu eruo n'ọgwụ ha anwụgo ndị uwe ojii wee jezie bụrụzie ozu ha wee nie ha